AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ndewo nwanne m nwoke nwanne m nwaanyị anyị abịakwala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ m na-asị ka Chineke nọnyere anyị duo anyị ma mee ka ọchịchọ ya chịa n'ime ndụ anyị n'ụbọchị taa isiokwu nke anyị na-eleba anya bụ nke si ike niile dị n'aka Jizọs ike niile dị n'aka Jizọs Chineke were ikike niile nyefee jizọs bụ ọkpara ya n'aka gịnị ka jizọs ji ike ndị a mee jizọs bịa were ike ndị a kesasịara ndị ọzọ dị ka o si wee nata ya n'aka nna ya ka anyị na-ahụ ikike nke a dị ka otu ụdọ nke siri ike nke si n'aka Chineke gafere Jizọs ma site n'aka Jizọs abịa mee ka ụdọ a bụrụ nke nwere nkala ma ọ bụ ngalaba dị iche iche irute onye ahụ ma ọ bụ ndị ahụ nke ọ chọrọ itinye ikike ndị a n'aka ha ma ọ bụ ndị mmụọ ozi ma ọ bụ ndị mmadụ n'akụkụ niile nke ụwa ọ dị otu mkpụrụ okwu nke mejupụtara ike a n'akwụkwọ nsọ dị ka ndị kọrent nke mbụ isi iri na otu amaokwu nke atọ na-eme ka anyị mara pọl kpọrọ ikike a ebe ahụ ịbụ isi ọ bụrụ na anyị were ya dịka edepụtara n'akwụkwọ nsọ ọ sị ma achọrọ m ka unu mata na isi nke nwoke ọbụla bụ kraịst isi nke nwaanyị ọbụla bụ nwoke ma isi nke kraịst bụ chineke nke a bụ nke pọl na-eme ka mụ na gị mata n'ụbọchị taa n'ihi otu a pọl si hazie ihe a ime ka o anyị anya ọ na-akọwara anyị sị na ụdọ a nke sitere n'ebe Chineke bụ nna anyị bịa bụ nke sitere n'aka Kraịst gaa n'aka ndị a niile bụ ndị elere anya pụrụ ijide ikike nke ịtụ ụka ikike nke nduzi mgbe ikike a batara n'ezinụlọ gaa hụ na nwoke ọ bụla nke ikike a ruworo n'aka na-abụ onye bụ di n'ezinụlọ ahụ bụrụ nna n'ezinụlọ ahụ ke bụ na nwoke a bụ isi nye nwaanyị ya bụrụ isi nye ezinụlọ ya n'ihi nke a nwoke aghọwo onye mere onye isi n'ezinụlọ ọ bụla dịka anyị ji nke a maatụ ọ dị ngalaba ndị ọzọ dị iche iche dịka anyị bụ mmadụ na mmekọrịta nke mmadụ na ibe ya si wee dị ga-ahụ na nwoke dịka anyị kwuru bụ di na ezinụlọ bụrụ nna na ngalaba ndị ọzọ ị ga-ahụ na enwere ndị na-achị achị ebe ahụ ndị ịta ụka dabere n'ubu ha ndị na-achị obodo ndị na-achị amaala ndị na-achị ndị agha ndị na-elekọta ọbụna ụmụ akwụkwọ ndị na-elekọta nzukọ nke Chineke ịgụ nwa ya onweghị ngụcha ihe anyị na-achọ ime ka amata n'ụbọchị taa bụ na ikike a nke si n'aka jizọs nke ọ nataworo n'aka nna ya ka o ji wụrụ mee ka ọ ga gasasị ya ebe niile gịnị kpatara jizọs ji na-enyesasị ike ndị a ọ bụ ka ahụ na ebumnobi nke chineke bụ nke bịara na mmezu chineke anyị bụ chineke nke udo ọ bụghị chineke nke aghara ọ dịghị mgbe anyị ga-ekwu okwu chineke ya aghara ịbụ udo bụ nke na-abata n'obi anyị ọ bụ ezie na-ekesasịwo ike ndị a niile ọ bụrụ na ike nke ịbụ nna ịbụ di n'ezinụlọ dabere na m gị onye mụ na ya na-atụgharị uche ekwesịrị m ịmata si na Chineke ka ike niile dị n'aka ya bụrụ na ikike nke ilekọta ụlọ nzukọ dabara na ubu m ekwesịrị m ịmata na Chineke bụ onye ike niile dị n'aka ya bụrụ na enwetara m onwe m n'ọkwa ma ọ bụ ogo dị elu n'ebe m na-arụ ọrụ ekwesịrị m ịmata na na chineke bụ onye ikike niile dị n'aka ya na ihe ọ bụla m na-eme ebe ahụ bụ ikike nke enyeworo m ka m ga-eji lụọ ọlụ ahụ agaghị m agafe n'ogo nke m kwesịrị ịlụ ọlụ m bukwara n'obi ebe ọ bụ na ọ dị onye m nọ n'okpuru ya na a ga-ajụ m ajụjụ mgbe ọbụla ihe na-agazighị na ngalaba ahụ nke enyeworo m n'aka ilekọta gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ọ bụghị otu a olee uru ọ bara inye m ikike enyere m ikike a ka m were ya rụọ ọrụ ka anya m rue n'ebe o kwesịrị iru ka ndị e kwesịrị ilebara anya ka elebara ha anya n'otu aka ahụ mgbe m ji ike a na-alụ ọrụ nke kwesịrị ekwesị gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ezinụlọ m dị n'udo mgbe ngalaba nke m na-elekọta n'ụlọ ọrụ m dị n'udo ụgwọ ọrụ ya na-echekwa m n'ihi na onye ahụ kwa nke m na-efe ga-asịkwa m imeela ka anyị ghara ịhụ Chineke dị ka onye ọ bụ mgbe ọbụla ọ dabara na nkọcha enwewe nramahụ ọ bụ Chineke onye nwere obiọma ma m na-enweta ngọzi ma ọ bụ nkọcha bụ nke na-eso m n'ebe ọ bụla m na-aga ọ bụ ndụ nke m na-ebi akparamagwa m echiche nke obi m pụrụ iduba m na ngọzi pụrụ iduba m na nkọcha ya mere ka anyị na-atụgharị uche n'okwu ndị a gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị ahụ niile anyị na-asị na ha agụnyeghị n'ihe ka anyị na-ahazi ihe ndị a gaghachi gaa lee ha anya mara ma ma ọ dị ihe ha pụtara ma ọ bụ n'ọdị, gịnị ka anyị na-achọ iwepụta na ike ahụ nke enyere m agaghị m alụ ọlụ gafee n'ikike ahụ nke e nyere m m bụrụ nna nke ezinụlọ agaghị m eme ihe nke ga-emebi iwu nke na-achị obodo iwu nke onye nkụzi kwara na ụkpụrụ nke ga-achị ya na ụmụ akwụkwọ ọ bụrụ na ihe ndị a dị mkpa o kwesịrị ka onye ụkọchukwu ma ọ bụ onye ọzụzụ atụrụ nke chineke so iwu ahụ nke ga-achị ma hazie ya na ndị na-efe ofufe n'ụlọ nsọ nke chineke dịka anyị na-akọwasị ya n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị ọ bụrụ na ịtụọ ụkpụrụ ọ bụrụ na iso iwu nke ga-emegide mmadụ mkpụrụ obi ọ bụla nke bere akwa n'ezie nramahụ dịrị gị chiekwala ihe gbasara ndị a na-ejide ihe kwesịrị ime ka ndụ mmadụ gbanwee n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ eji chie ya ndị niile ihe ahụ mekụtara ga na-ebe akpọkụ Chineke mgbe ha na-akpọkụ Chineke ntị Chineke echighị echi o onye ahụ nyere gị ntị nwere ntị onye ahụ nyere gị anya nwere anya nke a bụ ndụmọdụ a na-adụ anyị n'ụbọchị ndị a mgbe ị na-ebi ndụ nke ị na-ebi kpachapụ anya na ọ dị onye na-ahụ ihe ndị a niile ihe ndị a ọ na-esi aṅa enwe nhụkụ n'ime ndụ mụ na gị ọ bụ site na ngọzi ma ọ bụ nkọcha nkọcha na-abịa site n'ogo nke mụ na gị na-ahụghị anya otu ahụ ka ngọzi si na-abịa site n'ogo nke mụ na gị na-ahụghị anya ya mere ọ dị onye ga-asị emegburu m n'ụzọ dị otu a ihe ịlụpụtara bụ ihe ị ga-eri uru ya ma mgbe nramahụ na-abịa imegide onye ahụ nke nwere ntụkwasị obi ebe Chineke nọ Chineke na-abịa ọgụ n'ezie n'ezie o nweghị ikike nke karịrị ike nke Chineke anyị na-ekele onye okenye eze nlewemchi onye mere ka anyị ghọta n'ike Chineke karịrị ike niile imela onye na-agba anyị ume site n'okwu nke ezinụlọ arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gbaa gị ume n'ime ụwa anyị nọ n'ime ya amen gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi ajọ enyi lee ka nwee ji ike na ndụ dịrị mmachukwu na-abụ ọma nkunu nyere anyị jizọs ga-anọnyere anyị n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ana m ekene ndị enyi anyị ọzọ n'oge awa amaara m na anyị ejeela ọlụ anyị dị iche iche n'ihi nke a ọ ga-adịkwa mma dịka anyị lọtara ka anyị bịa rie nri nke ndụ nri nke sitere n'okwu onye nwe anyị nri nke na-enye anyị afọ ojuju nri nke na-agbanwe ndụ anyị nri nke na-enye anyị ume nri nke bụrụ ime ka anyị ghara ịda mba ọ bụ nri a ka m na-akpọ ka anyị bịa rịa n'oge awa dịka anyị na-aga n'iru na mgbasa ozi a ana m anabata mmadụ niile ndị enyi anyị ndị ukwu ndị ndị taa ndị na-anụ okwu anyị na-arịọ ka mara nke onye nwe anyị gaa n'iru bara anyị ụba n'aha jizọs n'ụbọchị taa anyị ga-eleba anya n'okwu a nke kraịst kwuru banyere ụmụ agbọghọ iri ụmụ agbọghọ iri kraịst nyere ntụziaka dị iche iche site na nke ahụtara n'etiti ụmụ agbọghọ iri ndị a n'ime mmadụ iri a ekere ha ụzọ abụọ ise ise n'okike a ekere ha abụghị na kraịst kere ha ntụziaka ya ma ọ bụ n'onwe ya ọ bụ site n'ọlụ ihe ha gosipụtara ihe ha mere mere ka eji kee ha n'ụdị dị otu a otu ụzọ n'ime mmadụ iri a bụ ise otu ụzọ nke ọzọ abụrụ ise onye nwanyị sị na mmadụ ise ndị a mara na ihe ma mmadụ ise ndị nke ọzọ amaghị ihe gịnị mere mmadụ ise ji mara ihe mmadụ ise amaghị ihe ihe a bụ ajụjụ nke anyị pụrụ ajụ onwe anyị mgbe anyị na-ajụ onwe anyị ajụjụ dị otu a anyị pụkwara ịsa mgbe anyị na-asa anyị pụkwara itinye onwe anyị na ọnụọgụgụ ndị a site n'ọsịsa gị site n'ọsịsa nke m onwe m m ga-etinye onwe m n'etiti ndị mara na ihe ma ọ bụ n'etiti ụmụ agbọghọ nke na-amaghị ihe gịnị bụ ihe ha mere ọkpụkpụ oku nke akpọrọ ọ naanị mmadụ ise ka akpọrọ naanị mmadụ iri a ka akpọrọ mana kraịst ji ụdị mmadụ ise na ụdị mmadụ ise nke ọzọ mejupụta okwu ihe onye nwanyị na-ekwu okwu ya bụ ọnọdụ nke alaeze eluigwe mmadụ ise na mmadụ ise ndị na-amaghị ihe ọnọdụ ha ka eji na-akọwa ọnọdụ nke alaeze eligwe akwụkwọ nsọ na-eme ka anyị mara site na matio isi nke iri abụọ na ise na mmadụ ise ndị a ma ọ mmadụ iri ndị a bụ ụmụ nwanyị ma ọ bụ ụmụ agbọghọ na-eji ha tụnyere alaeze eluigwe alaeze eligwe nke anyị na-ele anya ya na anyị ga-aba n'ime ya eji ndụ mmadụ iri a tụnyere ya akwụkwọ nsọ na mmadụ ise bụ ndị mara na ihe ịma ihe ha bụ na ha ji ihe oriọna mgbe ha na-eje ha were na mmanụ anaghị ama ama na mmanụ nke ha ji na oriọna pụrụ agwụ ọ bụrụ na onye na-alụ nwunye n'ihi na ọ bụ ọnọdụ nke ọlụlụ di na nwunye nke ha jere ọ bụrụ na onye na-alụ nwunye abịaghị ọsọ ọsọ ha nọ na nchere mmanụ nke dị na oriọna ha wee gboo na ga-enyere ha aka iwere mmanụ nke ha dotere nke ha ji bịa anaghị ama ama gbanyekwa na oriọna ha ọkụ ha wee na-enwu nke a gosiri na okwukwe anyị n'ebe kraịst nọ akwesịghị ka ọ daa mba ọkụ anyị na-egosi okwukwe anyị mmanụ nke anyị ji ọ bụrụ na nke dị na oriọna anyị agwụ anyị etinye na-egosi ntachi obi anyị ịnọdụsi ike na olileanya na kraịst gaje abịa mmadụ ise nke ọzọ jikwa mmanụ mana ha enweghị nke ha ga-eji tinyekwue ma ọ bụrụ na ọkụ ha amalite dawa mba ịgụọ ebe a anyị ji aka ị ga-aghọta na n'ezie na onye na-alụ nwunye gburu oge o tere aka tutu ọ na-abịa mmadụ niile bụ ndị nọ n'ọnọdụ a na-echere arahụwo ụra ma ngwa ngwa a na-eti mkpu lee onye na-alụ nwunye ọhụụ ka ọ na-abịa ịhụ na mmadụ ise ndị na-adịghị na njikere ndị na-enweghị ihe ndota nke a ga-eji tinyekwe mgbe mmanụ ha na-agwụ oriọna ha ana-ada ha malitere rịọba arịrịọ ka enyetụ ha ndị nke ọzọ wee sị mba nke anyị ji agaghị ezuru anyị jee n'iro ka igote nke a bụ nramahụ ndị anyị na-enwe taa dịka ndị kwere ekwe okwukwe anyị na-atalata atalata ntachi obi anyị n'ebe kraịst nọ adịghị anọdesi ike otu ihe ma ọ bụ nke ọzọ pụrụ ịpụpụ anyị n'iro n'ime ọnọdụ dị otu a ihe ndị anyị nwere ike ịgabiga n'iro nwere ike gbuo oge nye anyị tutu anyị na-alachite ọbụna onye nwe anyị abịawo n'ihi na tutu ndị a na-alachite onye na-alụ nwunye abịawo ngwa ngwa ọ bịara ebechie ụzọ ohere adịkwala gị ndị a pụrụ n'iro ịbata okwukwe anyị n'ụbọchị niile ekwesịghị ịtalata atalata mmanụ anyị na-egosi ịhụnanya oge nye kraịst n'ihi na ọ ghaghị ebia mana ọ bụrụ na nchere oge anyị na mmanụ anyị agwụsịa ọ ga-etinye anyị iru n'iro tutu anya na-alaghachite ọzọ mmanụ anyị na oge anyị niile agasị ya otu a ka alaeze eluigwe dị ekwena ka ihe ọ bụla nke pụrụ ịbịa dịka ibu alụ n'ihi na akwụkwọ nsọ na-ajụkwa anyị ajụjụ sị ọ bụ gịnị pụrụ ewezuga anyị n'ịhụnanya nke kraịst ọ bụ na ịhụnanya anyị ezughị oke n'ebe kraịst nọ nchere oge anyị agaghị anọdesi ike otu ihe ma ọ bụ nke ọzọ pụrụ ịkpọpụ anyị tutu anyị na-alaghachite ma ọ bụ tutu anyị aghọta na anyị agabigawo bụ na anyị ejetewo aka ịlaghachite ga-abụ ihe rara ahụ na ihe siri ike n'ime ọnọdụ dị ụtọ a alaeze eluigwe emechidobe anyị mana ekwena ka ihe ọbụla adụm nke ụwa agụa alụghị di amụghị nwa alụghị nwunye akpachaghị ego ma ọ bụ ihe ọbụla ọzọ pụrụ ime ka okwukwe gị daa mba n'ebe onye nwanyị bịa ndụ ka ụmụ nwanyị ise dị mara na ihe ndị gwere na ihe oriọna werekwa mmanụ nke a ga-etinye anaghị ama ama onye na-alụ nwunye eche aka onye nwanyị na-atachiri anyị ogologo ntachi obi eleghị anya o kwesịla abịa mana n'ihi ọnọdụ na ihe ndị anyị na-agabiga na nzọụkwụ ndị anyị na-emebe ka o zuo oke dị mma n'iru onye nwanyị anyị ọ na-echere na-echere na-echere ma otu ụbọchị ọ ga-abịa n'otu ụbọchị ahụ nke onye nwanyị anyị ga-abịa ekwena ka ọ bịa dịka abịakwute gị dịka mgberede dị na njikere were okwu nke onye nwanyị anyị na-azụlite onwe gị na-aṅụ ya dịka mmiri na-erikwa ya dịka nri ọ ga-enye gị ike nye gị ume ichere ruo mgbe onye nwe anyị ga-abịa ka anyị na-atụle uche na okwu ndị a ka anyị na-amụta okwu ndị a ka anyị ji ya biri ndụ ana m arịọ ka ngọzi nke onye nwanyị bara anyị ụba na nchere ruo mgbe onye nwanyị ga-abịa ka mgbaru ọsọ anyị bụrụ na ala eze eluigwe ya dịrị gị otu a dịkwara mmụọ otu a na aha Jizọs bụ onye nwanyị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ arigiria at gmail com arigiria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 637224 070-6363-7224 mara na ị nwere ike ịga ozi ọma nketa na www.awr.org awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe ewo.